ụmụnne n'ime Chineke kudo udo nke Chineke nke kachasị dị niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha Jizọs Kraịst bụ onye nwanyị anyị emem abụ m nwanne na nwoke Obichukwu Tony Eberechukwu site n'ụlọ ọrụ ndị Life wọd redio ministri akala ndị Baptist Missionary Association nke mba Afrịka gbaa gburugburu ọ bụkwa site n'ime ụlọ ogwero nke dị n'ime Ibadan na Ọyọ steeti ka ozi ọma si eru nso n'oge dị ugbu a ọzọkwa ka udo nke chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu ka chineke wụkwasị anyị ngozi nke pụrụ iche na mmụta ihe mee ka anyị pụọ n'uru wetara gaba bụrụ nke chineke aha jizọs kraịst onye nwe anyị na ịga n'elu n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'akwụkwọ aịzaya akwụkwọ onye amụma aịzaya dere na isi nke iri anọ na otu akwụkwọ isi nke iri anọ na otu amaokwu nke iri Aịzaya 41 vas 10 ọ atụla egwu gị ka m nọnyere elenanya gburugburu n'ụjọ n'ihi na mụ onwe m bụ Chineke gị m ga-agba gị ume ee m ga-enyere gị aka ee m ga-eji aka nri nke ezi omume m kwagide gị ka chineke gọzie okwu nke a n'ime obi anyị n'ụbọchị nke taa nyekwana anyị nghọta na mkpughe na ngọzi pụrụ iche dịka o kwesị n'ụbọchị nke taa aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru isiokwu anyị n'ụbọchị nke taa ga-abụ atụla egwu na ka chineke kwuru atụla egwu na-abụ isiokwu anyị n'ụbọchị nke taa Ka anyị na aga n'ihu n'ụbọchị nkịta taa, anya, efu na ihe egwu dị n'ụwa nke anyị nọzi n'ime ụwa niile gbara gburugburu. Ihe egwu dị. Ọ bụghị egwu nke ọchịchịrị, ọ bụrụ egwu nke mkpagbu, ọ bụrụ egwu nke ndị ntọ, ọ bụrụ egwu nke agha maọbụ osu na mkpagbu dị ebe dị iche iche maọbụ ọ egwu nke gịnị ka eji eri ma gịnị ka eji aṅụ ma ebe ebe ya ebi ma ọ bụrụkwa egwu ndị ọchịchị ma ọ bụrụkwa egwu echi ma ọ bụ ụnyaahụ gara aga Ilezi anyị, fụzie na ụwa jupụtaziri n'egwu maka gịnị n'ihi ihe anya na-ahụ nke na-eduhie ụwa ihe ndị a niile na-eme ka mmadụ maa n'ọnya ịtụ egwu esiteghị na Chineke ịtụ egwu siri n'aka ekwensu n'ihi na ndị nke na-eso ụzọ nke Chineke Chineke kwere ha na nkwa Chineke na-ekwe ha na nkwa Chineke na-asị ha na ndị ọbụla na-abịakwute enyi ya esi n'okwukwe wee bịa n'ihi na ọ bụ na iji okwukwe ị gaghị afụ iru chineke ajọ onye ahụ bụ ekwensu wee na-emezi ka ọtụtụ ndị mmadụ na-ama n'ọnya site na ịtụ egwu ịtụ egwu ihe eji eri ịtụ egwu ihe ya aṅụ ịtụ egwu echi ma ihe chi ga-eweta ma ịtụ egwu ebe obibi n'ihi na ụwa anyị nọ n'ime jupụtaziri n'egwu ihe ndị a niile ka chineke lechara anya wee zi n'ọnụ onye amụma ya bụ aịzaya wee chọọ ịgba anyị ume n'ụbọchị nkịta wee na-asị atụla egwu n'ihi na ọ maara na ihe niile ndị a niile ya eweta egwu n'ime ndụ anyị ma onye na-elegide jizọs anya na onye na obe nke kalvarị anya mgbe nke maara njedebe ihe chineke wetara na ndụ a ọbụla dị site n'ọnwụ nke kraịst n'obe nke kalvarị mara nwee ihe egwu n'ime akwụkwọ jọn jọn isi nke iri na anọ amaokwu nke mbụ ọsị obi ala n'ụlọ mmiri na atụkwala egwu kwere na chineke kwerekwa nna m n'ihi na n'ụlọ nna m ọtụtụ ebe obibi dị ya ọsị na ya gara iji akwadoro anyị ebe obibi ọ bụ na ọ bụghị etu na ya kara ego anyị ihe a bụ okwu nke kraịst nye ụmụazụ ya n'ihi na gịnị mere ọ mgbe ọ na-eweta isi mbụ ọlụ ya n'isi njedebe ọfụ na ndị a na-eso ụzọ ya nwere egwu n'ime ha na ha na-atụ egwu owe na-agba ha ume dịka o si agba mụ na ume n'ụbọchị nke taa wee na-asị anya atụla egwu atụla egwu ọ na ya ji aka ndị ya nke siri ike wee kwadosie anyị na ya nọnyere anyị anyị elekwana anya gburugburu n'ụjọ n'ihi na ilezie anya efu na ihe niile anya na-ahụ na-eduhie ụwa ụjọ nke ihe ihe niile ọ dị ka mgbe Pita mgbe ha mgbe azụ Jizọs na-agabiga n'oké osimiri n'ime ụgbọ ha Jizọs eso ha mgbe ha dị anya wee fụ Jizọs ka ọ na-aga ije n'elu mmiri ụjọ wee bịa ha ahụ a wee tie che nọ mmụọ jizọs wee sị ha atụla egwu n'ọnyanwa pete wee kpọghọ ọnụ wee kwụsị onye nwe anyị ọ na ọgụnwa si m bịa ọ bụrụ gị na ịga ije n'elu mmiri onye nwaanyị wee si aga bịa o zonye njem ịwam ịwam ịwam n'elu mmiri n'ihi gịnị o ji okwukwe wee bilite mgbe jizọs ya bịawa obiliga mana mgbe leziri anya n'akụkụ ya fụzie usuu nke mmiri ụjọ wee baa n'ahụ egwu wee baya n'ahụ wee bido imi na ịdami o onye nwe m nyere m aka jizọs wee seti ya aka wee dọrọ wee si gaa atọ n'egwu amaghị m ụzọ mmiri ma mmiri ụwa ma ọkụ nke ụwa ma ihe mbibi nke na-achọ ilumi gị onye nwaanyị na-agwa okwu n'ụbọchị nkịta si gịnị gaa atụla egwu jizọs nọ n'ime ya anyị na-agabiga ọ nọghọ nso mana egwu agaghị ekwe gị ka ịsapa anya fụ na gị nso n'ihe ọbụla nke na-agabiga na njem gị niile nke ụwa jizọs ga-aga o nwere otu onye na-aga njem wee na na ndọka chineke gosiri ihe a o wee na-eti mkpu na mgbe ọ dịrị ya na mma na ya fụrụ ụzọ ọkpa na anụ nke na-agani ọ bụrụ gịnị okwu na-abụbụ nke nyanwa okwu na-abụbụ nke jizọs na wee na-aga mana mgbe ihe siziere ike mgbe ya nọzi ya agazi ije na ndagwurugwu nke onyinye ọnwụ mgbe ya afụzighị onwe ya aghọtazighị onwe ihe siri ike n'ọsọsọ okwu na-abụ ka ya fụzi n'ọsọsọ nyanwa mgbe onye na-agazi na mbụ njem na-ajụzi ajụjụ gịnị mezi jizọs ji wee rụzi ya azụ mgbe ya na-ata afọ na mgbe ya nọ na ihe mgbu Hmm. jizọs wee chineke wee kpughere ya wee si ya na mgbe ọ dịrị ya na mma otu wee kụwa ọfụrụ ọkpa na anụ na onye nwana jizọs na-aga mana mgbe ọ fụzi sọsọ ọkpa na abụ ọ dịrị ya n'ezi ikeji ya jizọs ya na ma bụ ya na mba na ọkpa na abụ ahụ ọfụrụ abụ nke nwana nke nwa bụ jizọs na onye akpata na mmiri o wee ihe na-akpata na ọkụ erechapụghị ya ma ihe mbibi ahụ ebughị ya wee gbala o wee tie wee ghọta na o nweghị ihe ọbụla ị na-agabiga bụ nwa nke chineke nke chineke na-amaghị anya nke chineke soghị na ya ile anya mgbe nebukadneza bụ eze babilọn tụnyere ụmụ izrel na-anụ n'ọkụ izrel na-atọ n'ọkụ chojak mechaka na abednego tụnye ha n'ọkụ na-ere ere sị ka na ere chukwu aha nke ha na-akpọku nke ya dọpụta ha n'aka ya gịnị mere n'ime ọdọ ọkụ jizọs nọnyere ha o wee na onye nke ịnọ n'ime ọkụ na-ere ere achọrọ m ịgba mata na n'ọkụ ọbụla nke na-agabiga mkpagbu niile nsogbu niile ihe ọbụla nke na-agabiga ọzi gị atụrụ egwu n'ihi na ya nọnyere gị mgbe ha sikwa n'ọdọ ọkụ ha pụta maka na ebukadneze bụ si na ya fụrụ mmadụ anọ n'ọkụ onye bụzi mmadụ anọ mgbe ọ si ha pụta mejijaka na anyị ma onye nke nọ ahụ bụ jizọs kraịst nwa nke chineke otu hapụta n'ihi na ọ karịrị nebukadneza na ihe ndị a niile mgbe na-achịkọwara ya na chineke gị na jizọs ikwenyere na ya karịrị ọkụ niile nke ekwensu mụnyere karịrị egwu niile nke na gị aka mgba n'elu karịrị mkpagbu niile nke na-eme ka ị ghara ịchị ọchị mana onye mmeri ka ị bụ n'ihi na akwụkwọ mere ka anyị mata ọsịsị na onye mmeri ka jizọs mere anyị anyị bụkwa ndị mmeri ọ lụgoro anyị ọgụ onye gwa anyị mmeri n'obe nke kalvarị udosi ike were okwukwe na jizọs anya n'ihi na onye mmeri ka ị bụ onye mmeri ka ị ga-abụgide ruo ọgwụgwụ onye mmeri ka ị ga-abụ wee ruo n'alaeze chineke na mgbe n'ikpeazụ ị ga-afụta onwe n'eluigwe na ụzọ ike ma ọ bụkwa na ekwadobeghị ndị sobeghị ụzọ a na nọ n'akụkụ ma na ịka nọ n'ụzọ ị ga-anabata jizọs kraịst dịka onye nwe na onye nzọpụta gị ihe abụ mmalite nje gị mgbe ị mere nke a ị ga-afụ ihe dị iche ihe pụrụ iche n'ime ndụ gị hulata isi n'ebe ọbụla n'ogodo ugbu a ka nabata jizọs kraịst dịka enweghị na nzọpụta gị mgbe ị mere nke a a ga-edeba afa gị n'akwụkwọ ndụ kagbu ya n'akwụkwọ nke ọnwụ ka eburu onye a na nke ọma ka ekpere chineke onye pụrụ ime ihe niile chi nke kachasị chi niile lee ndị uru gị ndị a ndị hulatara isi ịnabata jizọs kraịst dịka onye nweghị na nzọpụta ha onye nwanyị deba afa ha n'akwụkwọ nke ndụ kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ mee ka ha bụ ndị eketa oke ala eze gị ndị nke kwudosiri ike ọkụ na-ere ma ndị nke na-atụ egwu n'oge ugbu a onye nwa chineke wepụrụ ha egwu tinyere ha okwukwe kwudosie ha ike jidesie ha ike mee ka ha bụ ndị nke ya kwụrụ chi na alaeze gị mgbe ebighị ebi n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem ọ bụrụ na ọnụ nwee akụkọ mgbaama ma ajụjụ matani na olu a na-abịara nso n'ụlọ ọrụ ndị Life Word redio Ministry unu ga-enweta n'igwe okwu 08056719493 maọbụkwana 08132900111 ka chineke nọnyere unu site n'ugbu a ruo mgbe ebighị ebi n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen